Pita nke mbụ isi nke abụọ ya mere na ihe ọjọọ niile na aghụghọ niile na iru abụọ na ekworo na nkwutọ niile dị iche iche dị ka ụmụ amụrụ ọhụụ ka agụụ mmiri ara nke okwu Chineke nke aghụghọ na-adịghị ya na-agụsi unu ike ka unu wee nwere ya na-eto eto ruo nzọpụta ọ bụrụ na unu detụrụ n'ire na onye nwe anyị bụ onye nwere obiọma onye unu na-abịakwute bụ nkume dị ndụ nke mmadụ jụrụ n'ezie ma n'ebe Chineke nọ ọ bụ ihe a rọpụtara bụrụkwa ihe a na-asọpụrụ e wee werekwa unu onwe unu dị ka nkume dị ndụ wu ka unu bụrụ ụlọ nke mmụọ nsọ ka unu wee bụrụ otu ndị nchụaja dị nsọ ịchụ aja nke dị ka mmụọ nsọ si chọọ nke dị Chineke ezi mma site na jizọs kraịst n'ihi na e kwuru n'ihe e deworo n'akwụkwọ nsọ si lee ana m atọgbọ na zayọn otu isi nkume n'ime nkuku ntọala nke bụ ihe a rọpụtara bụrụkwa ihe a na-asọpụrụ onye kwekwara na ya agaghị eme ka ihere mee ya ma ọlị ya mere ọ bụ unu bụ ndị kwere ekwe ka nsọpụrụ ahụ dịrị ma n'ebe ndị na-adịghị ekwe nọ nkume nke ndị na-ewu ụlọ jụrụ nke ahụ ka e mere isi nkuku ụlọ na nkume ịsụ ngọngọ na oke nkume nke ịma n'ọnya n'ihi na ha na-asụ ngọngọ n'okwu ahụ ebe ha na-ekwenyeghị ekwenye edokwara ha ka ha mee ihe a ma unu onwe unu bụ ọgbọ ndị arọpụtaworo otu ndị nchụaja ndị bụkwa eze mba dị nsọ ndị nke Chineke nwetara ka unu wee kwusaa ịdị mma niile nke onye ahụ onye kpọpụtara unu n'ọchịchịrị ahụ baa n'ihe ya dị ebube ndị na-abụghị ndị n'oge gara aga ma ugbu a unu bụ ndị nke Chineke ndị a na-emereghịrị ebere ma ugbu a unu bụ ndị emeworo ebere ndị m hụrụ n'anya arịọ m unu dị ka ndị ọbịa na ndị nọ dị ka ọbịa ka unu ghara ime ihe ọjọọ dị iche iche na-agụ anụ arụ nke bụ ihe na-ebu agha imegide mkpụrụ obi na-ebi n'obi unu nke ọma n'etiti ndị mba ọzọ ka ha wee site n'ọrụ ọma niile unu nke ha na-ele anya nye Chineke otuto n'ụbọchị nleta ahụ n'ime ihe ahụ ha na-ekwutọ unu n'ime ya dịka ndị na-eme ihe ọjọọ doo n'owu unu n'okpuru ịbụ isi ọbụla mmadụ debere n'ihi onye nwe anyị ma ọ bụ eze dịka onye nọ n'ike n'elu unu ma ọ bụ ndị isi dịka ndị a na-ezite site n'aka ya ka ha bọọ ọbọ na arụ ndị na-eme ihe ọjọọ ka ha tokwa ndị na-eme ezi ihe n'ihi na otu a ka ọchịchọ nke Chineke si dị ka unu site n'ime ezi ihe mee ka amaghị ihe nke ndị na-enweghị uche kpuchie ọnụ dịka ndị nwere onwe ha ma unu enweghị inwe onwe unu ahụ dịka ihe mkpuchi nke ihe ọjọọ kama dịka ndị oru nke Chineke sọpụrụnụ mmadụ niile hụ otu ndị bụ ụmụnna n'anya na na egwu Chineke na-asọpụrụ n'eze eze unu ndị na-eje ozi na-edo n'onwe unu n'okpuru ndị nwe unu n'egwu niile ọ bụghị naanị n'okpuru ndị bụ ezi mmadụ ndị nwekwara obi ọma kama ọ bụkwa n'okpuru ndị gbagọrọ agbagọ n'ihi na nke a bụ ihe ekele ma ọ bụrụ na onye ọbụla na-atachi obi n'ihe mwụta dị iche iche n'ihi akọ na uche n'ebe Chineke nọ na-ahụ ahụhụ nke na-ezighị ezi n'ihi na aha otuto gịnị dị ya ma ọ bụrụ na mgbe unu na-emehie mgbe etikwara unu aka unu atachi obi na ya ma ọ bụrụ na mgbe unu na-emezi ihe hụkwa ahụhụ unu atachi obi na ya nke a bụ ihe ekele n'ebe Chineke nọ n'ihi na a kpọrọ unu ime nke a n'ihi na kraịst hụkwara ahụhụ n'ihi unu na-arapụrụ unu ihe ilere anya ka unu wee soo ije ụkwụ ya niile onye ọ dịghị mmehie ọbụla o mere ahụghịkwa aghụghọ n'ọnụ ya onye mgbe a na-ekwutọ ya ọ dịghị ekwutọghachi ọzọ mgbe ọ na-ahụ ahụhụ ọ dịghị aba mba kama ọ raara onwe ya nye n'aka onye ahụ nke na-ekpe ikpe ziri ezi onye nye onwe ya dị ka àjà a chụrụ bụrụ mmehie niile anyị na-arụ ya n'elu osisi ahụ ka anyị ebe anyị nwụworo n'ebe mmehie niile dị ka anyị wee dị ndụ n'ebe ezi omume dị onye eji ọnya ụtarị ya mee ka unu wee ezi ndụ n'ihi na unu na-eheri dị ka atụrụ ma ugbu a unu chigharịkwutere onye ahụ onye na-azụ mkpụrụ obi unu dị a na-azụ atụrụ onye na-elekọtakwa ha anya